ọ bụ igbo ee eh, ee eh, eh. igbo ndị ọma mee chiefuola n'uwe igbo teta n'uwo oh. ọ bụ ada igbo onye egwu ee unu nụrụ olu m chiefuola oh. n'uwo oh. igbo teta n'uwo ee ee ọ bụ ntọala nna anyị nọ ya butere afụfụ maka mba anyị mebiri ya o kedu ihe na-emezi n'uwo igbo teta n'uwo teta n'uwo teta igbo teta n'uwo teta n'uwo teta n'ụra n'uwo ndị ezinụlọ emebiwo ihe ndị be ha ji dị ebube a sị na ha na-eje ụka were ihe nna laa n'iyi afụfụ uwe karịa n'uwe ọnwa ike ebe niile n'ala Igbo Igbo teta anụwo ụmụ Igbo dododo Igbo teta anụwo teta anụwo ụfọdụ na-akọcha ndị ọdịnala na anyị bụ ndị ọjọọ onye na-agodo chi ya n'uwe kedu ka si bụrụ onye ọjọọ China na-agodo chi ha ndị India na-agodo chi ha ee Igbo kpọrọ nke ha si kwụsị na ọ bụ ihe ọjọọ nzu anyị na-atụ ọcha anyị na-agọ kedu ka o si bụrụ ihe ọjọọ manya anyị na-atụ mgbe anyị na-agọ kedu ka o si bụrụ ihe ọjọọ igbo tetanụo tetanụo tetanụra nụo igbo tetanụo tetanụo tetanụra nụ ee eh, eh. na-eme nke ọma jide nke iji mata eje onye na-eme nke ọjọọ wepụ aka enwe n'ofe igbu mmadụ bifeala igbo sọrọ nsọ iwere ihe mmadụ ibe gị bụkwa ifeala igbo sọrọ nsọ